ngidd ebe anyị ụtụtụ ọma na jeje igbo kwenu igbo rienu igbo ṅụọnụ igbo bụ igbo ana m ekene unu niile bụ ndị zutere anyị ee n'ụbọchị nke taata anyị ji ọka ekene chukwu maka ndụ onye na anyị n'ụbọchị taata bụ eke eke nnukwu ụbọchị anyị si ka ihe ọma meela anyị anyị na-arụ na chukwu ihe ọma ya emere nwoke ya emere na nwaanyị ndị igbo be anyị ihe ọma mere unu ndị igbo nọ na mba ndị igbo nọ nso ebe onye arụna bụ onye igbo na-anụ ihe na-ekwu ugbu a ya ndị na-ata aka anyị na-eji ana ihe ọma mebụbụ mmebutere na anyị niile ee n'ụbọchị nke taata anyị chọrọ ka anyị were ohere a wee kere chukwu ihe ọma ome wee yọọ ayịyọ n'isi otu nwanne anyị nwoke nwanne anyị nwoke bụ onye amụma chukwu zutere n'ọgbọ nke anyị maka na okwu chineke kwuru na onye amụma ọbụla esitere n'ọgbọ nke ụnụ ụnụ chekwaa ya ma unu nụrụkwu ihe ọ na-ekwu ya bụ anyị chọrọ ka anyị kere chukwu ma yoo chukwu n'isi onye amụma e, siri igbo wee pụta onye amụma si na igbo wee pụta wee bịa mepee mepee obodo abụ naijiria anya ya onye amụma dị elu onye amụma na-erubeghị aha ise ọ malitere iwu mana amara ya karịa ndị amụma ndị ọzọ niile onye amụma ya bụ eziokwu onye okwu ya bụ eziokwu onye okwu ya na-adịghị mgbagha onye anaghị atụ asị onye adịghị atụ asị onye chukwu zitere n'ọgbọ anyị ka ọ bịa tọọ igbo n'agbụ onye chukwu zitere n'ọgbọ anyị ka ọ taa awụsa n'agbụ onye chukwu zitere n'ọgbọ anyị ka ọ tọọ yoruba n'agbụ ya ihe a na-akpọ ya bụ onye nzọpụta nke naijiria niile anyị chọrọ ka anyị gaa ọfụ n'isi nzọpụta naijiria niile chineke biko doo anyị si ụbọchị nke taata chineke bịa kwara aka eke bịa kwara aka oge bịa kwara aka agwọ bịa kwara aka ihe ọma bịa kwara aka eji ana akara nke ebu na ihe so ee ndụ ogologo bịa kwara aka ọmụ nwoke ọmụọ ya bịa kwara aka onye nabara na ndụ ya na onye ya n'afọ anyị sọ ọganiru ga dịrị igbo ihe ọma ma eri igbo ndụ ogologo dịrị igbo ọ kwadoro ka emegide igbo ka o were igbo wee bịa china ana m asị na onye a ya werekwa ala ziri mmiri onye dọrọ ka o were igbo china onye dọrọ ka o were igbo kpa ego onye dọrọ ka o were ihe ndị igbo kpaba ego ka o wee bụ n'ihi igbo ka anyị ka o were ego anyị ji n'akpa anyị na-asị onye a ya were ala ziri mmiri ụmụ ya were ala ziri mmiri ikwu ya were ala ziri mmiri ibe ya were ala ziri mmiri maka na mmadụ anaghị eji ka obodo ya were ya jenara ego ji n'akpa mgbe gara aga ka a na-ekwu na ife a jenere anyị biko na ihe anyị na-ekwu okwu ya bụ ihe ọma bịa kwụrụ aka n'isi Nnamdị Kalụ ọkwa anyị na-agọta ata bụ Nnamdị Kalụ ka anyị na-agọ ya bụ onye amụma ezubere na nke anyị ede na akara mgbe anyị egbu Nnamdị Kalụ eso ee ọ ya anwụ n'ije a ọ ga-adị ndụ fụ ya ọ ya adị ndụ fụ ya ọ ya ndụ nwụrụ onwe a na-ekwu emezuo oke ọ sịrị ya amaghị emecha na ọ ga-ama mgbe gara aga onye kwute okwu Biafra asị mana ekweghị m echikwa ọnụ taata gọọmenti jizi ọnụ ha ekwu ya a ji ekwugide otu ụtụtụ ihe mma bụ na ofu ụtụtụ na chi ji ekwu Eh, eh, na ha ga-eji ọnụ ha sị mgbe ọ bụzeri ntu a Biafra bịa na-alabazi eribu unu ee asị m ọganiru bịa kwụrụ aka ụmụ anyị ga-abụ trede nye anyị n'aka ihe ọma mere anyị ihe ọma mere ikwu anyị ihe ọma mere ibe anyị nke ọbụla anyị na-amaghị aka bụ ihe anyị na-eme anyị na-eri eri ma nke anyị na-aṅụ aṅụ ma ihe ọbụla bụ ihe anyị ji echọ ndụ anyị mma anyị na-asị o ihe ọma ahụ akọkwara na ngwuru anyị ihe ọma akọrọ n'aka ụmụ anyị ihe ọma akọrọ na obi anyị ihe ọma akọrọ na ụmụnne anyị wee na-asị ajọ ihe niile nkata niile akpara ka emegide igbo ihe niile emere ka emegide igbo ihe niile kwuru ka emegide igbo ụzọ niile esi akpagide igbo ụzọ niile esi akpanye igbo apụta na ee igbo mere nke a igbo mere nke ọzọ afụma nwatakịrị nne na nna ya bụ ọgaranya ịhapụ nwa asị aja ịtaba afụ maka ihe orie na ndị wuru nwata ọbụla yiri golden spoon wee rie nri ịbịa napụ ya si ya wuru ọgbụ bụ ribe nri ọ na-egbu ya aka a na golden spoon anyị anyị na-alụ ọgụ ka anyị lụba na ọ gbasa ụlọ ee igbo ya onwe anya ya chụwa onwe anyị hapụzi anyị mgbe anyị lara ya chịba ihe anyị chetara ya ewere a na nwata ya maka na aha ọ bụzi ụnụ ya akazi wee anyị ọ bụ ụnụ ya aka wee mere anyị ọ bụrụ abụ mgbe ọbụla anyị alụwa ọgụ hapụrụ na ya ka alụwa n'ọmụgwọ anyị arụ eleghị anyị na-anụ eleghị ibe anyị na-eme ntu a mana n'ụbọchị nke taata ya na-arịọ Chineke biko bukọrọ nnọọ nsogbu juru ụwa bukọrọ ngwongwo na ngwongwo niile eji emegide Igbo na nkata niile abara n'ime Igbo nkata abara eji emegide Igbo anyị gwuru ya na mmiri a na-asị na nkata niile a ya wufuo oge na ị gaghị adịkwa ire mgbe oge eleki n'ụbọchị nke taata anyị na-achọ ka anyị mee n'emume. ee ehm, ihe anyị na-ayọ Chineke n'ụbọchị nke taata n'isi nwanne anyị nwoke a na-akpọ Nnamdị Kalụ ọ ya bụ isi ọfọ anyị taata Arụtara m ya na nrọ keri nwanne ụnyaahụ wee chọọ ka anyị yọọ Chineke biko ee eh, chineke aka ọbụla ji Nnamdị alụ chineke mee ka aka ha bịa cheke dịka nzu a ka nwere onwe ya ndị niile na-agba Nnamdị alụ mgba n'ọnọdụ ya ndị niile na-esi ọnwụ ndị niile aka ha dịrị ojiji eji ya ka njide ejire Nnamdị Kalụ ka ọ bụrụ ihe nyere anyị mana anyị anyị na-arịọ chineke nwere ya nwa na Nnamdị alụ ga-adị ndụ wee fụ nwere onwe ọ na-agba mbọ ya ọ na-eri uru ụmụ ya niile ga-erigbado uru ya anyị bụ ndị Igbo anyị ga-eso were uru ya Naijiria gbara gburugburu ruo mgbe ahụ awụsa unu ga-eri uru Nnamdị Kanụ amaka ọwago unu anya yoruba unu ga-esoweri uru Nnamdị Kanụ maka na omekwu ka unu mara ihe unu kwesịrị ime ee anyị anaghị amụ ya aka maka ina ya nwatakịrị gbuchu ya nakwa ya kwesịrị na-aza abụ eze chukwu sibe maka na chineke akwụba gị ya mee ihe ọ ga-abụ chineke akwụba gị ya mee ya ka ọ bụrụ olu ebe anyị ga-esi na-anụ onu na ebe anyị ga-anụ onu na okwu bụ eziokwu onye eziokwu ka ọ bụ ọ dịghị atụ asị ọ hụrụ okwu okwu o kwuru ọrịa si ele ihe ahụ a sara mere nne emeta gị gwanụ m ele ihe ahụ m mere nne emeta gị ọ bụ na ntị si anyị ọkụ ọ bụ na ntị ma okporo ụzọ ka ọ dị mma ọ bụ na ntị ka ụmụ anyị gụba akwụkwọ n'egwu ka ọ bụ na ntị unu nye anyị mmiri ele ihe ahụ nna ha dị kalụ mere ọ na-emeta gị biko ndebe anyị n'ụbọchị nke taata chetakwe na ọkụ ofu ihe ahụ nna anyị kwuru n'okwu ọ ka bụkwa ofu ihe a ọgwụ ya ka a ka na-ekwukwe tata maka na onweba asụ ọ tụrụ n'ọbụ nye na anyị mmiri nye na anyị ọkụ okporo ụzọ dị mma ụmụ anyị gụba akwụkwọ n'efu ọ dị abụghị anyị na-ayọ anyị gwara anya ya ego onwe mgbe ekwuzi anyị ego n'aka ara anyị ịpa ewere chineke mgbe ọ bụ na okwu a bịara bụrụ eziokwu ndị nwa bụ na-eme ihe siri ike ka ọ dị mfe hmm. nkata niile ha na-akpa iji wee megide nwa amadi ma omemi n'anya ka okwu a ghara ịpụta chineke ana m asụ na o nwere ebe m gụtakwara n'okwu gị mgbe ọ na-akọwa ọsị na asụkọgharị na mmadụ niile a mechichiri ọnụ na okwute nọ n'ala na-ekwu okwu ana m asị o nnadị ka ala ama mmechi ọnụ ọmanwụ n'ije a ndụ ogologo ọ ga-afụrịrị anya ya ndụ ogologo ọ ga-akpụ iwu o eriri uru ihe ọma onye eriri uru ihe ọma na ọ na-abụ onye fụrụ anwụrụ ya onye fụrụ ọkụ ya la anwụrụ ya o ji eriri ọganihu dị na ya anyị bụ igbo ya selebreti ana biafra ga eselebreti onye na-ewu iwe ya e webe maka na oge agabịara mgbe a na-eme mgbere ekwugwe na ndebe anya onye ọbụla gbakọtara ya afụgo Eh, ihe dị iche na wa na wa milion five anyị eh, were azụrụ ụbọchị nke taata eh, igbo be anyị ihe ọma dakere na dịka nzu ee n'ọcha aka anyị na-arịọ Chineke n'ụbọchị nke taata ka ọ bịa wụrụ ọjị ekekere bịa wụrụ ọjị ndụ ogologo bịa wụrụ ọjị omena etigbu osisi egbe na egbo ruka e kara ọgụ a n'iru eburu ya tinye ya na n'ọtọ na ndị mmadụ anaghị egbu ọgụ a <laughs> Chineke biko iji anyị na ndị a ga ga eti ya anyị ga-eti ndị anyị ga-ebido ihe ahịa ahịyọ chineke ya na-arịọ gị ka nwụrụ onwe anyị na-ekwu ukwu ya chineke ị ga-enye anyị ya maka na anyị abana n'anya pụ na gị chineke amalitedokwa ọlụ ebube a ah, agụkwara ya n'egwu ọlụ ebube ọlụ ịtụnanya maka na um, nwanne anyị nwoke a na-akpọ Peter Obi pụta um, ma onye eje ma na onye eje abụrụzi ya ka anyị na-ekwu okwu ya mana ya na-ekwu bụ na nwanne anyị nwoke a na-akpọ Peter Obi ọ pụtago for presidency Hausa akwadoro ya Yoruba akwadoro ya um, Igbo kwadoro ya onye ọbụla na-ekwuzi ka anyị sobezie enyi ndị nke a ọ kabụkwa ofu okwu ahụ onye ọ pụtakwa na ọ kabụ ndị Igbo ahụ a na-ekwu na Igbo nwere ibe ọkụ ya kpatara o ji wee pụta bụ Peter Obi onye ọbụla egwe na-ada ka anyị jebezie na ebe ahụ Chukwu biko nke a bụ mmalite iji wee mee ka ndị ya kama na ikwu na na ndị anụnwa na gị kwugo oli na gị nyere ha amamihe a mana amamihe nyere ha na ị ga-eji ya were megide fa akwụkwọ na ndị a amazi ihe a na-eme and ka o si dị ugbu a ha amazi ebe ha kwụ akwụ chineke tie ọgba aghara n'ime ndị a ka ha were ihe oke ruru anyị bụ ụmụ igbo nye anyị n'aka chineke tie ọgba aghara n'ime ha ka e were oke anyị bụ igbo nye anyị n'aka ọ gara bụrụ na ha kwetara ka igbochie obodo a ọ bụrụ ihe ha kwetara ka igbochie obodo a ọ dị ka taa naijiria agha dị ntu ọ bụrụ na asị igbo chiba na igbo na-ahụ igbo ka igbo chia naijiria naijiria ama ndị otu ọ dị taa naijiria ya aka dubai mma na dubai bịara ibi ya ego ebe a ma ya ebibe efa ndị bịara bịa ya ego ma ya ebibe ha mechara aka anyị mma aghara igbo ọchịchị anyị ama na-eje ọgụ na mgba anyị na-eje taa mana ọ maka ihe na-asị anyị onye ndị na-ekwu you be who and who are you weta ibido izi sa ndị atọ ya na-eso okwu e were atụrụ ụbọchị nketa jee kebịa atọ ọjị ndị ogologo bịa tọọ ọjị ama ihe bịa ọjị aka acha amara bịa wụrụ ọjị ma aka ya ga-aka ya ụzọ bịa wụrụ ọjị anyị na-asụ ọmụ nwoke ọmụ nwaanyị kpụkwa ya iru ee ngwa eji ekobe ezi ife ya na ya ebe ụmụ anyị nọ n'obodo oyibo ndị nọ n' igbo chineke biko ihe isi ike ka arụ zọpụta ndị mmadụ meere anyị amara mana ọkachasị mee ka ndị be anyị mata na aka aja aja butere gịnị ọnụ mmanụ mmanụ onye ahịa atọ na azụmahịa ọ na-azụ ahịa abịa dịkwa mma maka na a na-azụ ahịa dịkwa ka elu n'ugbo maka icheta na ugbo bụ nke e kwere na ị na-ene anya mana azụmahịa abụ ịtụ kwụọ na dọla nọ 700 mgbe ahịa gị ya na-abata dọla anọghị na 450 ọkwa ịbụ na onye a na-anwụzi anwụ mana onye gburu ugbo na anabụ chi na-efo dịmochi na-efo dịmụ ugbo itiri na-amị ihe ịghọrọ ọkụ ịghọrọ ube were ntana imuru ka obere mere onwe gị aka anyị e nwere atụrụ ụbọchị ndị na-afụ anyị ọl over the bikonu ihe anyị na-arịọ ọbụ ebe ọbụla onye nọ ka anyị tini maazị Nnamdị Kanụ n'ekpere tini na ekpere nne mụrụ ya ihe akwani di mmadụ mana na gị na di gị na gị nwa ụmụ gị nọ taa mana onye a na nne ya na ya nwụrụ n'ije a marakwa amara na nwoke a o jikwa nwaanyị ọkpọkwa ụmụaka biko na ndị igbo ebe onye anọ na n'unu m a ihe anyị na-arịọ ekpere anyị chọrọ ikpe ka unu zuo onye tie anyị tikwuoro anyị na ndịrebere isi ekpere anyị taa na nka Nnamdị e wee bụrụ ka chineke chekwaba Nnamdị Kalụ ka chineke zọpụta Nnamdị Kalụ ihe ahụ o kwuru na anyị na mkpọrọ ka o ruo anyị aka na ka Kalụ na ị ga-adị ndụ ri uri ya ụmụ gị ga-emecha rie uri ya anyị ejighị wee ma atụ ọ lụchara ọ chọchara nwere onwe m ọ nọ nwa ndụ ị ga-anọ ndụ fụ nke a ị gaghị anwụchu mgbe ọbụla ha bụ ndị iro ga-agba ka afụ na-emebitara gị abịa ebe ahụ ka enye gị poizin ọ ga-abụrụ gị ọgwụ ọbara ụbọchị ọbụla abịara tie gị ihe ị ga-abụ bụ ntị ntị egbu eke ebe ọbụla edebere gị ka rụjuo ogo ebe ọbụla edebere gị ka jugbuo gị n'oyi aba a ga-aba ahụ okpomọkụ nyere gị ọ bụrụ na akwagharị gị ka ahụ kpogbuo gị n'ọkụ ebe a ga-ajụrụ gị oyi mmadụ ọrụ batara ebe ahụ bịara ọ ga-aja si ehi ya ka ọ ga-ebido gbuo isi ehi ọbụla akpara akpa nkata ọbụla akpara ka e wee gbuo ga egbuo ụbọchị ya ka ha ga-egbu onwe ha ihe ndị a ka anyị gụrụ n'ụfọ n'ụbọchị nke taata wee bụrụ n'ubi maka na chukwu ụzọ anyị yọ na anyị ga-ayọta anyị bụ akara a ga-emepe anyị nwere na okwukwe ka eji ebi chukwu n'ọrụ efu chukwu anya okwukwe ka anyị ji wee gọ n'ụfọ wee si nye na-emere ala ihe ala ihe ihe na-emere ala igbo ihe nye na-emere anyị ihe n'ubi anyị anyị na-asị ka unu were ekpere ndị a wee were ebugara chukwu ka ọ bịa na mmezu ka anyị ọ bụghịkwa oyi na ofe Eh. Oh. Eh, etụgharị uche ya ntụ isi ajụ ogo ah, bikoni ọjị ahịa gbara ịnọ na-anọ mụ na afụ na ekpere anọ aba ahịa na-anọ ụbọ na-anọ ọ ihe ọjọọ anyị gwara eh. ah, ọwụsa mm. ndị buru ụzọ jee gbaa anyị mgba ala ga-ekpu ihu n'ala lee ha maka onye onye osi na ebu ụzọ ah. Ah, agụ ala kpuru ihu n'ala ala ya kpukpu ihu n'ala nwa ọkwa efere ya ọka na-ekpukpu ihu ọka na-ekpukpu ihu n'ala ya na emere ya na ka anyị gbakee nkwụ anyị ṅụọra eh, ji ebubo nkwa eji aga ọfọ na-abụka ebe nkwụ nke anyị nkwụ afọ anambra steeti nkwụ afọ adas ị na-afụ ebe e ede ya ede Efuru Efuria. Uh, this is uh, Fisher 88. Na ya Fisher 88. Hmm? Ee eh, nkwụ a eh, ọ anyị ebe a mgbe ọbụla anyị ga-aga ọfụ ị ga-afụ Fisher 88 na eke ọ na-adị biko anyị gara akwado ya na nke a bụ nke anyị n'oke nkwụ nwa Anambra steeti telu nke a ihe anyị na-erizi kịta bụ kedu onye telụnụ nwa Anambra telu nke a ndị Fisher 88 Yugo V anyị si ya na ọ ga-adịrị ya mma maka na nkwụ anyị otu ofolo ofu oburu oge uburukwu ya na katọn bịakwa dọwakwa and onweghị ọfọ anyị jiri nkwụ agọ ọ bụrụ na ọfọ ọbụ elele ele ya bụ ka anyị kwadobeni nke ọbụla bụ nke anyị igbo kweri jide igbo kweri igbo rieri igbo ṅụrịrị debe anya kelere m unu